Luk isi nke asaa mgbe o kwubiri okwu ya niile na ntị ndị Juu o wee baa na Kapanọm ma arụ adịghị oru otu onye ọchịagha na-achị ọgụ ndị agha ise mma onye dị ya oke ọnụ ahịa ọ nọ n'ọnụ ọnwụ mgbe ọ nụrụ ihe banyere Jizọs o wee zigara ya ndị okenye nke ndị Juu na-arụ ya ka ọ bịa zọpụta oru ya ma mgbe ha bịakutere Jizọs ha rọsie ya ike sị ọ bụ onye kwesịrị ka ị mere ya ihe a n'ihi na ọ na-ahụ mba anyị n'anya ya onwe ya wukwara ụlọ nzukọ anyị nye anyị Jizọs wee so ha gaa ma mgbe ọ na-adịghị n'ebe dị anya n'ụlọ ya ugbu a ọchịagha ahụ na-achị ọgụ ndị agha ise wee zigara ya ụfọdụ ndị enyi ya sị ya onye nwe anyị esogbula onwe gị n'ihi na erughị m ka ị baa n'okpuru ụlọ m n'ihi nke a agụghị m onwe m onye kwesịrị ịbịakwute gị kama were okwu ọnụ kwue a ga-emekwa ka arụ onye na-ejere m ozi dị ike n'ihi na mụ onwe m bụkwa onye edo n'okpuru ike na-enwe ndị agha n'okpuru m onwe m wee sị onye a gaa ọ gaa onye ọzọ bịa ọ bịa m oru m mee nke a o mee ya ma mgbe jizọs nụrụ ihe ndị a o juru ya anya n'ihi ya o wee chigharịa si igwe mmadụ nke na-eso ya asị m unu ọ dịghị mgbe m hụrụ oke okwukwe dị otu a na n'Izrel ndị ezitere wee laghachi n'ụlọ ya hụ ka arụ dị oru ahụ mma o rue mgbe nwa oge gasịrị na ọ garuru obodo a na-akpọ Nein ndị na-eso ụzọ ya wee soo ya gaa ha na oke igwe mmadụ ma mgbe ọ bịaruru nso ọnụ ụzọ ámá obodo ahụ lee a na-ebupụ otu onye nwụrụ anwụ bụ nwa nwoke nke nne ya mụrụ naanị ya nwaanyị ahụ bụkwa onye di ya nwụrụ oke igwe nke ndị obodo ahụ soro kwa ya mgbe onye nwaanyị hụrụ ya o wee nwee ọmịiko na-arụ ya sị ya akwala akwa o wee bịaru nso metụ igbe ozu ahụ aka ndị na-ebu ya wee guzo o wee sị nwa okorobịa gị ka m na-asị bilie onye ahụ nke nwụrụ anwụ wee nọlie malite ikwu okwu o wee were ya nye nne ya mmadụ niile wee tụọ egwu ha wee nye Chineke otuto sị onye amụma ukwu ebiliwo n'etiti anyị ha sịkwa Chineke eletawo ndị ya okwu a banyere ya wee pụọ gazue na Judia dum na niile dị ya gburugburu ndị na-eso ụzọ Jọn wee kọrọ ya akụkọ banyere ihe ndị a niile Jọn wee kpọọ mmadụ abụọ bịakute ya n'ime ndị na-eso ụzọ ya zigara onye nwe anyị sị gị onwe gị bụ onye na-abịa ma ọ bụ na anyị na-ele anya onye ọzọ ma mgbe ndị ikom ahụ bịakutere ya ha si Jọn Baptist eziwe anyị bịakwute gị sị gị onwe gị bụ onye na-abịa ma ọ bụ na anyị na-ele anya onye ọzọ n'oge awa ahụ o mere ka arụ ọtụtụ mmadụ dị ike site n'ọrịa na ajọ ọrịa dị iche iche na ndị ajọ mmụọ o werekwa amara mee ka ọtụtụ ndị isi hụ ụzọ o wee zasị ha ka ọrụ Jọn ihe niile unu hụrụ na nke unu nọrọ ndị isi na-ahụ ụzọ ndị ngwụrọ na-eje ije a na-eme ndị ekpenta ka ha dị ọcha ndị ntị chịrị na-anụ ihe a na-eme ndị nwụrụ anwụ ka ha si n'ọnwụ bilie a na-ezi ndị ogbenye ozi ọma ngọzi na-adịkwara onye ahụ bụ onye ọbụla nke na-agaghị ama n'ọnya na arụ m ma mgbe ndị ozi Jọn lasịrị ọ malitere ịgwa igwe mmadụ niile okwu banyere Jọn sị ọ bụ gịnị ka unu pụrụ jee n'ọhịa ka unu kiri amị nke na-eme mkpatụ site n'ifufe ma ọ bụ gịnị ka unu pụrụ ka unu hụ nwoke eyikwasịworo uwe dị bịalịbịalị lee ndị na-eyi ezi uwe kachasị mma ndị bikwa n'oke oriri na oke ọṅụṅụ nọ n'ụlọ ndị eze ma ọ bụ gịnị ka unu pụrụ ka unu hụ onye amụma ee asị m unu onye karịkwa onye amụma nke ukwuu nwoke a bụ onye edeworo ihe n'akwụkwọ nsọ banyere ya sị lee mụ onwe m na-eziga onye ozi m n'iru gị onye ga-emezi ụzọ gị n'iru gị asị m unu n'etiti ndị ndị inyom mụrụ ọ dịghị onye kacha Jọn ukwuu ma onye dịkarịrị nta n'ala eze Chineke ka ya ukwuu mgbe ndị Juu niile nụrụ ya ha na ndị ọnụ ụtụ ha wee gụọ Chineke na onye ezi omume ebe ejiri baptizim nke Jọn mee ha baptizim ma ndị Farisii na ndị iwu jụrụ n'onwe ha izu Chineke ebe ọ na-emeghị ha baptizim gịnịkwa ka m ga-eji mmadụ nke ọgba tụnyere gịnịkwa ka ha yiri ha yiri ụmụntakịrị ndị na-anọdụ n'ọma ahịa na-akpọkwa ibe ha oku ndị na-asị anyị gburu unu ọja ma unu eteghị egwu anyị kwara akwa ma unu etighị mkpu akwa n'ihi na Jọn Baptist abịawo na-erighị achịcha na-aṅụghịkwa mmanya vaịn unu wee sị o nwere mmụọ ọjọọ nwa nke mmadụ abịawo na-eri ihe oriri na-aṅụkwa ihe ọṅụṅụ unu wee lee onye ori nke ukwuu na onye oke mmanya enyi ndị ọna ụtụ na ndị mmehie agụkwara amamihe na onye ezi omume site n'ụmụ ya niile otu onye n'etiti ndị farisii wee kpere ya ka o soo ya rie ihe o wee baa n'ụlọ onye farisii ahụ wee nọdụ na nri ma lee otu nwanyị nke nọ n'obodo ahụ bụ onye mmehie mgbe ọ maara nke ọma na ọ nọdụrụ na nri n'ụlọ onye Farisi ahụ o wee weta ite alabasta nke mmanụ otite dị ya n'ime wee guzo n'azụ n'ụkwụ ya na-akwa akwa wee malite iwere anya mmiri ya desa ụkwụ ya abụọ o were kwa-agịrị isi ya hichaa ha o wee sutu ụkwụ ya ọnụ nke ukwuu were mmanụ otite ahụ tee ha ma mgbe onye farisi nke kpọrọ ya hụrụ ya o kwue n'onwe ya sị nwoke a a sị na ọ bụ onye amụma ọ ga-amara onye nwaanyị a bụ nke na-emetụ ya aka na aha mmadụ ọ bụ na ọ bụ onye mmehie Jizọs wee zasị ya Simon enwere m okwu m ga-agwa gị o wee sị onye ozizi kwue otu onye nke na-ebinye mmadụ ihe nwere mmadụ abụọ ji ya ụgwọ otu onye ji ya nnu shilling na ọgụ ise ibe ya jikwa ya ọgụ abụọ na iri ebe ha na-enweghị ihe ha ga-eji kwụghachi ya ụgwọ o were amara gbaghara ha abụọ Onyekwa kwa n'etiti ha abụọ ga-ahụkarị ya n'anya Simon wee zaa ọ dị nke onye o were amara gbaghara karịa o wee sị ya ikpeziri mgbe o chigharịsịrị n'ebe nwaanyị ahụ nọ ọ sị Simon ị hụrụ nwaanyị a abatara m n'ụlọ gị ị nyeghị m mmiri iji saa ụkwụ ma nwaanyị a were anya mmiri ya desa ụkwụ m werekwa agịrị isi ya hichaa ha ị sụtụghị m ọnụ ma nwaanyị a site na mgbe m batara ọ rapụghị ịsụta ụkwụ ma ọnụ nke ukwuu ị nweghị mmanụ tee n'isi ma nwaanyị a were mmanụ otite tee m n'ụkwụ n'ihi nke a asị m agbagharaworo ya mmehie ya nke dị ọtụtụ n'ihi na ọ hụrụ m n'anya nke ukwuu ma onye agbaghara ihe nta onye ahụ na-ahụ n'anya nke nta o wee sị nwaanyị ahụ agbagharaworo gị mmehie niile gị ndị ha na ya nọdụrụ na nri wee malite ịsịrịta onwe ha onye bụ onye a nke na-agbagharakwa mmehie o wee sị nwaanyị ahụ okwukwe gị azọpụtawo gị laa n'udo